nwanne ayo mgbamgba ịchaka dịka lari ijela pụtago aka anya achago ifechukwu abata gị igbo igiriga yọgo obodo edolugo jinjinjinjim odolugo yọyọyọyọyọ adawago gwakpọmkwọmkwọmkwọm ọ na-ada wuluwuluwulu obodo jinjinjinjim adawago ọ na-ada wuluwuluwulu ndị be anya batago anyị zuru ego nkịtị ọ na-asọ mere ego bịa ma ọsọ eferebeli ka akụ mana udobi ka na-eji gị gbara nọ na-agba ego nkịtị ọ na-asọ mere ego bịa ma ọsọ menụ kpọmọmọ n'obodo obodo amụla anya jụ na-agbanye ife nkiri ọ na-adịnụ na ihe a na-ekwu ihe nwe ihe kwuo ọ̀nàdà wúlúwúlú wúlúwú. ọ̀gọ̀dẹ̀ ìjẹ́nugu jìnjìnjìnjìn ọ̀dọ́nugu yọ̀yọ̀yọ̀yọ̀ ọ̀dọ́nugu kọ̀kọ̀kọ̀kọ̀kọ̀ ọ̀nàdà wúlúwúlúwúlú. yẹ́sì fẹ́rẹ́ bẹ́ẹ̀ dìgbà ọmọ nù lóòdì kánẹ́jì dì para nù máa wí gòǹgì tí ọ̀nà na bẹ́ẹ̀ lè yẹ kó bí n'ụkwa sipo nke nga ọbụ eru dịka ịmakwa ndị bụ enyi enyi